Brothers Vessel Classical Academy, Primary Section. On the roll. ụmụ akwụkwọ n'ụlọ na-ezu ike kedu ka unu mere eji m aka na ahụ dịcha unu mma anyị abịakwala ọzọ taa n'asụsụ Igbo chetakwa n'oge ọbụla anyị na-eme asụsụ Igbo anyị anaghị asụ Bekee so ị mara na ọ bụrụ na ị mara ị gaghị asụ igbo mechiekwa ọnụ tupu anyị emechaa igbo a mechie ọnụ achọghị m sụpịrị sụpịrị gee nke ọma ka ị nwee ike ghọta igbo nke anyị nwere taa aha m bụ oriakụ korie ifeyinwa klaasị nke anọ ka m na-akụziri igbo taa isiokwu anyị ga-eleba anya taa bụ nna dịka enyemaka ngwa nsonaọbụ gịnị na dịka enyemaka ngwa ọzọ na dịka enyemaka ngwa tupu anyị ga na na isiokwu anyị nwere taa ọ ga-amasị m ka unu ghọta n'oge gara aga tupu na-alawa ezumike anyị lebara anya na ọrụ dị iche iche na a na-arụ dịka njikọ na dịka njikọ na nke taa anyị ga-agazi na nna dịka enyemaka ngwa mbunuche kedu ihe bụ mbunuche m mbunuche m ebe a bụ na na ngwụcha ihe ọmụmụ a ụmụ akwụkwọ ga-enwe ike nke mbụ kọwaa ọrụ atọ dị iche iche na a na-arụ n'asụsụ Igbo unu ga-enwe ike kọwaa ọrụ atọ dị iche iche na a na-arụ n'asụsụ Igbo nke abụọ unu ga-enwekwa ike kọwaa ihe nke a pụtara mgbe a sị na na a na-arụ ọrụ dịka enyemaka ngwa nke atọ unu ga-enwe ike mee ahịrịokwu dị iche iche gosi ebe na na-arụ ọrụ dịka enyemaka ngwa geenụ ntị nke ọma kunu nwee ike mee ihe niile a m chọrọ ka unu mee ọrụ dị iche iche na a na-arụ ọrụ dị iche iche na a na-arụ na a na-arụ ọrụ dị iche iche n'asụsụ Igbo nke mbụ na a na-arụ ọrụ dịka njikọ na na-arụ ọrụ dịka njikọ nke abụọ na na-arụ ọrụ dịka nnyemaka ngwa na na-arụ ọrụ dịka nnyemaka ngwa nke atọ na na-arụ ọrụ dịka mbụ ụzọ na na-arụ ọrụ dịka mbụ ụzọ nkọwa na dịka enyemaka ngwa nke bụ ihe anyị nwere taa dịka m gwara unu n'oge gara aga tupu na-ala ezumike anyị elebara anya na ọrụ na na-arụ dịka njikọ ihe ọzọ anyị nweziri taa bụ ọrụ na na-arụ dịka enyemaka ngwa oge ọzọzi anyị ga-ezukọkwa ya nwekwa ike mee na dịka mbụ ụzọ ka anyị gaa n'ihe anyị nwere taa nkọwa na dịka enyemaka ngwa kedu ihe ọ pụtara mgbe a sị na a na-arụ ọrụ dịka enyemaka ngwa gee ntị nke ọma ka inwe ike ghọta ya oge ọbụla sị na a na-arụ ọrụ dịka enyemaka ngwa ihe nke a pụtara bụ na ihe ahụ a na-ekwu maka ya na-eme oge ahụ a na-ekwu okwu na bekee na-akpọ ya present continuous tense oge ahụ ka na-ekwu okwu ihe ahụ na-eme o mechabeghị ya ka a na-asị na na bekee present continuous tense ịbịa n'igbo ikpọ ya na-asị na na na-arụ ọrụ dịka enyemaka ngwa maka ihe ahụ a na-ekwu okwu ka na-eme oge ahụ a na-ekwu okwu o mechabeghị oge ọbụla na a na-arụ ọrụ dịka enyemaka ngwa kedu otu a e ga-esi ede na cheta mata na abịa n'asụsụ Igbo enwe ụzọ dị iche iche esi ede na mgbe ọbụla sị na a na-arụ ọrụ dịka enyemaka ngwa kedu otu esi ede ya mata na otu esi ede ya dị iche na otu esi ede ya mgbe ọ na-arụ ọrụ ndị ọzọ oge ọbụla sị na na a na-arụ ọrụ dịka enyemaka ngwa n'asụsụ Igbo ị ga-edepụtacha na otu ahụ ọ dị ma were akara uhie jikọọ ya na ngwa ahụ ọ na-enyere aka na bekee na-akpọ nke a auxiliary verb auxiliary verb helping verb ị ga-enwe ngwa nwekwe na na ahụ ga-enyere ngwa aka ya bụ na oge ị depụtachara na gị were akara uhie jikọta ya na ngwa ahụ nke ọ na-enyere aka anyị nwere mmatụ dị iche iche ebe a nke mbụ ebere na-ebe akwa asị m gịnị ebere na-ebe akwa nke a bụ ebe na na-arụ ọrụ dịka enyemaka ngwa ile anya ebe ahụ ị ga-ahụ na edere na werekwa akara uhie jikọta ya na ebe ebe ebe ahụ bụ gịnị ngwa ide na gị were akara uhie jikọta ya na ngwa nke ahụ ọ na-enyere aka na-ebe na-ebe ebere na-ebe akwa nke abụọ ọmụmaatụ nke abụọ ada na-asa eze asị m gịnị ada na-asa eze ile anya ebe ahụ ị ga-ahụ na-asa na ịhụkwa akara uhie nke jikọtara ya na ngwa asa na-asa ada na-asa eze nke atọ anyị na-ele anya anyị na-ele anya na-ele ebe a bụ ebe na ọrụ dịka enyemaka ngwa na-ele anyị na-ele anya nke anọ ha na-esi nri ha na-esi nri na-esi bụ ebe na anara ọrụ dịka enyemaka ngwa na-esi ha na-esi nri nke ise nne m na-asa eze nne m na-asa eze ịmaka ngwa nwere ebe a bụ gị na-asa na-asa nne m na-asa eze eji m aka na ghọtara ihe anyị mụrụ taa nke ọma tupu m aga na ihe omume ụlọ ọ ga-amasị m ka m chịkọtakwa ihe nke anyị mụrụ taa cheta asị m na isiokwu anyị lebara anya taa bụ gịnị na dịka enyemaka ngwa na dịka enyemaka ngwa emere m ka unu mata na enwere ụzọ ọrụ atọ na a na-arụ n'asụsụ Igbo nke mbụ na a na-arụ ọrụ dịka gịnị njikọ nke abụọ na a na-arụ ọrụ dịka enyemaka ngwa nke atọ na na-arụ ọrụ dịka mbụ ụzọ chetakwa na m gwara unu na oge ọbụla na a na-arụ ọrụ dịka mbụ ụzọ dịka enyemaka ngwa ị ga-edepụtacha na otu ahụ ọ dị ma were akara uhie jikọta ya na ngwa ahụ nke ọ na-enyere aka m gakwara n'iru nye ụlọ ọmụmaatụ dị iche iche nke mbụ ebere na-ebe akwa nke abụọ ada na-asa eze nke atọ anyị na-ele anya nke anọ ha na-esi nri nke ise nne m na-asa eze ugbu a geenụ ntị nke ọma ka unu were ihe omume ụlọ ihe omume nke unu ga-eme n'ụlọ gbakwanụ mbọ hụ na unu mere ihe omume a a sịkwala onye nkụzi m anọghị ebe ahụ ịhụ ma na-eme ya ma m na-eme ya ma ọ bụ nne na nna m gbalịa hụ na ị mere ya maka ọdịmma nke gị ọ ga-enyere gị aka ejikwala oge gị niile na-agba egwuregwu sọsọ na ezumike a unu nọ n'ụlọ ihe omume nke mbụ kpọpụta ọrụ atọ dị iche iche na a na-arụ n'asụsụ Igbo kpọpụta ọrụ atọ dị iche iche na a na-arụ n'asụsụ Igbo nke abụọ kọwaa ihe ọ pụtara mgbe a na na na-arụ ọrụ dịka enyemaka ngwa a sị nke atọ were ọmụmaatụ ise gosi ebe na na-arụ ọrụ dịka enyemaka ngwa na were ọmụmaatụ ise gosi ebe na na-arụ ọrụ dịka enyemaka ngwa na ahịrịokwu eji e, nwere ike dee e, ihe omume ụlọ a dịka mgbara unu na mbụ gbaa mbọ hụ na ị mere ya n'ọdụnụ mma aka bụkwa m onye nkụzi unu oriakụ korie ifeyinwa ụbọchị nta ka anyị chọọ nọ were nchi nọdụnụ mma o